ndị be anyị nekwanụ nekwanụ nekwa nke na-eme nekwa ọpdeti nweta kịta akịta na efe na akụ na this is to two now ebe a nọ na-egwube ọhụụ n'enugwu Federal Housing Estate mmiri ka a nọ na-achọ na-egwube ọhụụ anwe nweta gịnị gas anwe nweta natural gas natural gas a bụ ife eji imago gas a niile eji esi nri and some of these other things ka enweta n'ime a n'enugwu ịma na o nwere ọtụtụ propaganda a nọ na-ebu sins na ọmụrụ ife na south east mana mmadụ abụrọ chineke mmadụ abụrọ chineke na ọbụrọ by mouth propaganda niile a na-ebu na sadis enwere ive onwe na sadis enwere mmanụ sadis enwere gas na ya ka ọ na-apụta ebe mmadụ nọ na-achọ mmiri gas na-apụta ka ive ọpụtalụ ive ọpụtalụ na gas dị ebe a dugodo ss bikos o nwere bụ na adimshon na dis drila na ife ya eji egwu ana na adimshon na ọbanyego n'ime ana ọfụma sef bifo gas apụta ọbanye dị ọfụma sef ka mụasị wee fụ na pikcha na wee nweta gas ife ga-agwa mmadụ si na chineke chọọ ịrụ ọrụ ọ na-eme ife mmadụ na-atụrụ anya n'enugwu mgbago mgbago enugwu ebe a na-asị na southeast enweghị vanwe nee ya ebe mmadụ nọ na-achọ mmiri gaasị na-apụta nwee wule ọkụ ozugbo nee ụdịka ọkụ na-apụta ebe ahụ ya ga-egosi gị na gaasị dị ebe a sefụ kwantiti ya dị egwu mmadụ abụrụ chineke ndị Igbo bụ ndị chineke gosiri agosi anyị nwere ya n'ọlụ aka nwe ya na brain anyị nwere ya n'ọlụ aka nwe ya na brain and kịta na na-afụzi na chineke ka agọzila anyị nke bụ na n'ime a na anyị ka nwere resources so anyị bụzi all rounder ka anyị bụzi ofu gaasị ị na-afụ kịta gaasị na na na na mmanụ bụ ife mme some of our brothers nọ n'akụkụ mmiri ji wee na ha bụrụ ndị igbo fa na-afịa na fanwa ka dị mmụọ advantage ama mmewọta so therefore ha sị mba ha achọghịzị ịbụ ndị Igbo ndị mmadụ ejigo maka ya ihe ụwa mmanụ na gas wee sị na ha abụọzi ndị Igbo nee ya ka ọ na-apụta ebe a nọ na-achọ mmiri gas na-apụta Chineke dị egwu